ọha na igbo bụ igbo igbo bụ igbo ọha heu oke osisi adawo ọ bụ ihe nwute n'obi ma bụrụkwa ihe inye chineke ekele n'ibi ezi ndụ zuru oke ya mere onye isi ọhaneze ndị igbo na mba uk chief injinia stanley okechukwu anyị nwa bụ ndị executive council ndị ime obi ọhaneze ndị igbo na mba uk yana ọhaneze ndị igbo women's wing nke mba uk na-akpọ ndị Igbo niile nọ na mba UK mba ndị ọzọ ndị enyi ya na ndị agbata obi ka unu bịa nọnyere anyị n'ụka nke abụ nke bụ Service of Songs ya na Wake nke onye isi anyị ọhaneze ndị Igbo worldwide late Ambassador George Obiozor na 27th January 2023 ma ọ kwụọ 5pm Wake ya ga-amalite ngwa ngwa Service of Songs gụchara ebe a ga-anọ mee emume a bụ na St. Thomas More Catholic Church 514 Long Bridge Road IG 11 9BY Dagenham London a ga-elikwa ezigbo nwoke a bụ late ambassador George obiọzọ na 3 Feb 2023 n'obodo ya bụ Awamamma Imo steeti Nigeria n'eziokwu ezinụlọ ya ọhaneze ndị Igbo nke mba dum ndị Igbo n'obodo anyị bụ Naijiria etufuwo nwoke nwere amamihe onye nkụzi nwoke nwere ọpụrụiche na ihe nghọta bụrụkwa onye na ekuchitere ndị Igbo ọnụ n'ihe gbasara omenala ha na ihe ndị ọzọ metụtakwara ha sonyere anyị ndị ọhaneze ndị Igbo na mba UK dịka anyị na-akwanyere ya ugwu nke ikpeazụ na-erikwa uju nke onyeisi anyị bụ prezident General Worldwide onye tinyere aka n'ọkụ a bụ onye mgbasa ozi Publicity Secretary Maazị Charles Nwogugu akara ekwentị ya bụ plus 44 79 Seven five six nine eight four ka ọ dịrị anyị na mma